ndị Igbo ndewonụ aha nke eze Ezeugo anatara m puku naira ise nke unu nyere m daalụmo ndị Ikenga na anyị na-ekene unu maka ihe nrite nke unu nyere anyị anyị nabata ya n'obi ọcha daalụnụ ihe unu na-akwalite asụsụ Igbo jisi n'ike asụsụ anyị ama nna ka ọ dịnụ